It's AK Brand on the beat. Before Bidogodi rap, Kaiwoji, Tukwansu, Gabu, Komena 9. Chukwu abịa ma nye akpụkpọ anụ gị okwu ndị a na unu bịaza n'anya ndị black and proud ezigbote nwa igbo nnọlụgodo ofesi nga na-eli onugbu ụtọ fensala anya na akpọsila asụ nkobinise wunye na bacha gwụla abụọ ọ na-enye mmanya ọkụ ma ibute nkwụ ọcha ibupu champagne na mapụrụ onye ọcha laslas gwa ọnwa n'ụwa mgbede ịkpọlụ m egwu ọsadebe maọbụ oliva dị koku highlife ebili maọbụ egwu ogene ịfụọlụ m ọja ka top mens na politiks na gọọmenti biznes na military dwese na rịarịa na bin maket ndị

obi odolu kpọbachimo kụnyere m aka ofe otu nwanne ọzọ maka ndị otu mkpọ aka kpọrọ ozu ndị ọka ala owere nwere pino pino dị pari ọha ee ụmụahịa obodo mara mma dị na-abịa Ebonyi steeti Abakaliki ya na Delta Uche ya na Prada nwere branchị na aba IPOB Mazọpụ bụcha Biafra ma ọ balatule ka ọ gbaala m afa ya alụ m setuolu m chi m ọ nwanne na ala ka anyị dozie ala Igbo akụlụ ụlọ ọkwa ịma na ndị Igbo na bọmbọ ma hụ ma na na brod anabata na yo siti ya gabụzi yola lod anabịakwali gokeshon aka nọkwali konvoi wutokwu nze na ọzọ ya na aka hapụ akụ ndị ichie na nkucha n'aka na nọrụzia n'ụdị a amachile n'aka eke ori n'afọ igwe na na-abịakwa n'ụlọ na-akọ ịmakwa ife na-akọ ife na na na ife na ah, a na-eri na Germany a na-eri ji a na-eri ọfụ na Germany a na-eri ji ọfụ na Germany ọgbadiodolu mkpọbachimo konyere m aka na mm, ọ na-enwe time ka mbebe na igbo ji eji ihe maka na ejigoro nọmba bebela ji moni na kuwait ka m kpọkwa promis mbala mr ben st jude na european global my chibika chibuike asegbu aka sin is back ifechukwu b atụpụlasị alhaji meyo odogwu na motospare parts ogochukwu ike aba obere mbaabag na-ejikwa m nọmba anyị oge echi aka ice prince funny dog ọ dịkwa ka airtime ga-agwụ ka anyị bazie online hi chief osita uche ndụ ọzọ ọgwọ ndị igbo ji eji ihe kedu china eze abụrụ nne na ala united africa project Igor na Moscow Russia anyị na-afụgo site n'abụbụ nke afọ n'anya Igbo to the world nke njikọ akala apụ a Fumi legend na bag na